ebe eh, ka dị mmagodị ka ife dozi ah, eh, nwa ịdịgodo oke ịdị oke ịdị oke onyeọgwụkwana <laughs> ihe nche ịjụ gị eh, so a sị na obere oketa ike steeti anyị ga-abụzi ndị Anambra <laughs> ihe nke atakwala ọnụ biko anụ abụ dị akọ maka dị akọ nọ na-ekwogharị sins asị na a ga-eme new steeti hmm. a na-emezi a na anyị ga-aba di ya nwaanyị dị azụkwa nwaanyị dị ya anyị ga na-akụkwa onye bụ na ị ga-eje n'ọkwa na ka amalụ ka o si adị na akwaja ịbanye di mm. ya mbanye di ya onye bụ ife ndị na-adịghị oke na ịmụ ife m ga-emenwu na awafọ yi ọ bụla ịbanye na ka ihe imenwu na izi mbanye di ya ife mmenwu ife ị na-ajụ nwa ndị mana mmenwu m ife na nwaanụ godu etele ụgbọ etele ose onye ọbụla ga-agụgodo ume akwụkwọ ị na-aghọta mhm. ma nwoke ma nwaanyị ma okenye ma ụmụ ọsọkwa abụ n'iji mkpara ị ga-abịa na chigaba skuul ifugokwa mhm. from primary 1 ruo ss3 at least nke a abụgodo free so nwaanyị anyị rizin ị ga-eji sị na ịma agụ akwụkwọ ịjụ na ịma agụ akwụkwọ ije nga mgbe ihe abalị m nga ọsị ya bụrụ na na-ekwụsịrị na ss1 ije na nga ị nọ n'gotọpụzie ss2 na ss3 iwepụta maka na acha nke enwe mugu ebe m nọ hei na steeti m ka e ga-enwe mugu ọ dịrọ pọsịbụl ị marụ rait gị ịmakwalị na onye gụrụ akwụkwọ ị ga-egụ akwụkwọ ịzata ịzatanwu afa Ikwa ukwu iba uru. Ịma na ikike nwere afọ gị n'ama atụrụ obodo uru. Cheki enyi anụ. Ọ dapụrụsị mmadụ bụ adreesị obodo. Nka nna agwa anyị na mmadụ bụ adreesị obodo. Adreesị obodo. Chelekwa ọrụsị mmadụ bụ dọrọ akụnyere. Ndozi Okonjo iwu ala. Onowu Igbo ebu ka o aga. O nwere a na-akpọ Prọfesọ Chike Chike Obi. Ọ sị na mmadụ bụ adreesị obodo. Cheki enyi anụ. Mmadụ bụ adreesị obodo. Mmadụ bụ obodo afa abayọ mmadụ bụ adịrịsị obodo n'ezie n'ezie n'ekwute onye afịa ekwute onye afịa akpọmkwara mmadụ bụ adịrịsị obodo n'ebe prọfesọ chikene ọzọ kwụsị na mmadụ bụ adịrịsị obodo ọ mmadụ bụ adreesị obodo ọ ya bụ prọfesọ Chikeobi ị na-aghọta mmadụ bụ adreesị obodo achọrọ m ka ị kwuo ya kwuo ya ọ mmadụ bụ adreesị obodo confam confam gịnị ka a na-ekwu ebesịcha ọgụta 100 nyete gị That's the only Olu state that keep us. Eh, I'm not going to go around. I have a time of fire. I'm not going to address the Olu state. I'm not going to say it. Go address it. Address Arab. How do you go to Aga Adina? You've been up there now. I thought I just put the deputy governor. I'm going by side. Eh. Mo na ja sas ka ijo sa na ale àwọn bele to. E wo ba iso ka ya ma ki ale to. E me sa ga alu na. Aje se gunde wa address. Mo lo e fo bu na. Mbe sa ga do yiru. Na eji bu mmadu. ngana ụwa na onwe wee n'isi ya maka na